Thank you. Charles Okechukwu Esimone ọmụ na ya na-ekwe na aka iwe onye mma na dị ụtọrọ ya bịakwa okwu ya iwe ọ na aka m ji ekwebe m ahịa ya ka m bicharịcha m nnọọ hinne prọf prọfesọ ikpe eze o sikwela ọ bịakwuo nke iwe bụrụ obere iwe ọkaikpe na mmụta dị n'ikpe na na abụ Professor Carol Arizomobi lọ administration of Nnamdi Azikiwe University. Ọnọdụ ebe a. Biko sịpụ ọlụfọ na-aba aka, ọkpa na fọma na-enyere isi aka ka ife ọma a na-eme na Nnamdi Azikiwe wee na-aga n'anya. bụkwa Royal Majesty Igwe Dr. Emeka Ilụlọ JP Eze Duno and Igwe Ikike Duno biko site o jiri iwe iwe nnọọ nnọọ anyị nchekwa anyị n'ụzọ mmụọ na mmadụ anaghị emekọ kedu onye na-eji egwuru na egwuru ma abata ibe a I'm a na-ekwu amamiri a na-ekwu esi m ka oyi ahụ abaghị ọtụ ome ebe bọọlụ ọkammụta enuka esi na abaghị otu ome ebe ya to odi iji Ebonyi steeti Okoro Ebonyi steeti Abia steeti Owerri si Abia ihe anyị ga-eme niile etu a bụ na Igbo niile bụ ofu onye tabelu onye nwanne ya ife anyị na-eme n'ọka tata na unizik anyị na-atụ anya na ndị yunivesiti ndị ọzọ nọ n'ala Igbo ga-ebido mebie ma ọ na ha ka ya ọ bụ unizik bụ eh, university of the moment ọkwa ya and the others are university mana nke a bụ university of the moment eh, anyị bido ndị ọzọ aṅụmile mana ọ bụrụ nnukwu aṅụmile nwere ife ọjọọ maka na anyị na-abụ nwanne ndị mana anyị ga-adị n'oo omenala abụrụ omenelu ihe nna anyị na nne anyị na nna anyị gara aga napụrụ anyị anyị na-eme ihe ọ bụrụ ụsa ka anyị emeghị ihe anyị rapụ mma tinyere anyị n'aka ọ bụrụ mkpa anyị o ọ ga-adịrị anyị mma o ọ ga-adịrị anyị mma n'ụtụtụ dịrị anyị mma n'ehihie dịrị anyị mma n'abalị ajọ mmụọ gara akpọ ndị na-abịara ibe iri ọ kpọrọ unu ji wee bịa kụrụ eji naghị aka ya mma o ya rụrụ eburu amamife dị na unizik bụrụ nwanne na nwanne ụtọ nwanne dị na unizik bụrụ oke akwụkwọ dị na unizik wee na ebe ọbụla unu ji bịa n'aba jizọs kraịst enwe anyị Let's go, Ben Sousou. Ben Sousou. Ben Sousou. Ó. Ó. Ó. Olu Okobioko ọ nọ ebe a eseji ọzọ nọkwa ebe a bụ Chief Cliff Nwogbu eseji Nnanyerugo biko biko onye Nnanyerugo ụnụ abụgo na onye na-agba odibo na alụ mekwa ọzụkwa sọ nka mmiri na-ama ma ya bụrụ na ibe dị mma ma ya gaba ọfụma ya mara m ọ bụrụ ndị ụka agụba mmiri mara m ebe m na-eso jeso mana kịta amakwa mma mmiri ọma onye ekwe ka mmiri amara anyị mara anyị mma jebe ebe anwa oge ọ na-ana ana oke mmiri na-ana ana ụkwụ agwụ anyị ga-ebi n'isi kịta ka anyị jebe n'obu ndị Igbo ehm, dịka esi wee gbasiri m ejebezie n'obu ndị Igbo anyị egwupụtalụ ji ọkwa ji ka ekwuru anyị eri taa ezi na Igbo egwupụta ya taa eme inye n'ọkụ n'ala anyị kpaba alụ ogezi anya emebe alacha mmanụ nwezikwa ibe ọzọ ọfọ ee ehm, mmiri ọma ọ iji aka anyị nọ na ya ọ ọja ọ ya apụta maka mmiri amaba mụ na gị mmiri bụ ọja wee na-ene ihekwa eme ihe niile ọchọkwa bịa onye igwe okwu nyekwu onye mpụ ka anyị wee na-ete ka aka

chineke anyị bụ chineke na-elere ihe anyị kụrụ n'ala ga-eme ihe niile anyị kụrụ ga-erute nne hie nne anyị ajirela anya hụrụ na aka aja na-apụde ọnụ mmanụ mmanụ mmiri ọma mmiri ọma

anyị ji ndị dị iche iche nọ n'ọba anyị ihe emume iri ji ọwụ ya ka a na-ebido egwu ole ji ekele ndị ekere n'ọba atọ ji n'ọba anyị were je hụọ n'ọkụ ndị eze ji bụ ndị ọdịnaka dị n'aka ime mkpule nke eze ji prọfesọ agbakwuru aga m eji igwe eji ekwu okwu were nye gị ka anyị nọ n'ọba ji ji nwere nsọ aga m ese gị wepụtara ji anyị na-ahụ n'ọkụ gị dị aga ebunye m n'aka ma eburu enye ndị ga-ahụ ya n'ọkụ Ibo want money? Yeah. yeah. Ibo want money? ni, Ibo really? ni, Ibo money? ni. Ibo Sony? Yeah. I guess you do. I got trying him, ma. I got trying him, ma. I got trying him, ma. I'm gonna mop at you. G. Yandy Boy Jimmy is ji bụ isi a na-akọ akọ a na-eri eri n'ọnụ n'ime ọrụ ama ihe ụfọdụ ihe m ga-ekwu n'ụzọ ahụra m ji gaa ji abalị ahụra m ji oku nwanne ya nke a na-aba n'ime ala nwanne ya na-akpọ ji ọgbaga na-aga n'elu ahụra m ji ọcha e nwere nke a na-akpọ ji igwe awụchi ji ọ nke ahụ ka a na-eke eke adụ awụt mgbasa igbo mgbasa osisi ruo ụfọji ka ahụ enweta apụja ga-eji ka ọ ji n'afọ ọzọ wetazi nke anyị na-eji eri eri abụ ekwufere ebe a so anyị ga-ewere nke anyị ga ọkụ, n'ọkụ eji eme omenala igbo ka m Get, get him. I go find us all, try and get him. a na-akụkwa aka ebe a eze ji Eze ga nwụchi. Eze ka. Eze. Eze ka. Eze. Eze ka. Eze. Chineke gọzie anyị o, gọzie unu o, ọ ga-adịrị anyị mma. Eze lee ebe e nwere varieties. E nwere ike kọwa gị ebe a. Ọ dịrị n'ọdịnihu. nke a nke a nke a ji aba nke a ka na-akpọ ji agbaga nke a bụ ji igbe nke a ji aba nke a ji aba nke a nwanne ji igbe enwere aha ndị ọzọ nanụgị ebe enwere gara bụ ji ọcha ji ọbanị ji ji ọbanị ndị enwechara ìjọba náà ọbẹ bẹ́ẹ̀ lánàá ti ṣe ilé ti ṣe. owó tẹ́ńdọ̀ lọ. gáàjì awo gáàjì gáàjì ọjà dìbò n'àjà n'àjà òhòrò gáàjì ọjà òjì gáàjì anabọ ji ọpanẹ gáàjì ji awudu. nke a ji awudu ọ na-adị ọ na-adị mma ịzụ asụ. ji igwe na-adị mma iji rie mmiri ọkụ ji nwụọ ya n'ọkụ sụọ ya sụọ ji abalị na-atọ belebele ọ na-acha ụcha ji oko na-aga n'ime ala straight ji nke a na-aga flat anyị nwere ji dị iche iche dị nke n'ọba oge a na-eme ihe mana isi ji ji igwe ndewo ndewo Junior. Because I want to lead it. Our own fight against food insecurity. So we are deepening the consciousness in ensuring food security by engaging in this very wonderful. The only thing that you do, even if you're a public servant, and no person will tell you that you have committed any offense, that is funny. enweghị ihe a na-akpọ na mmadụ na-arụ ọrụ abụọ ma gị na-arụ ọrụ bekee na-eme fami ibini uh, na naijiria wụ kọntra anyị onye ọbụla na-arụ ọrụ kwuo na a na-achọ ime famin na mata the level ọ na-eme ihe adịghị ọdara so anyị na-agba onye ọbụla na nwatakịrị na-agụ akwụkwọ ma onye na-ekuzi ekuzi ma ndị na-arụ ọrụ ndị dị iche iche ji bụ ejiri e mara ndị Igbo anyị a ga-edewe aka ji ala a ga-ekụzikwere ndị ọzọ uru ji ebara. obodo dị iche iche ebidola nwewa ji ndị Yoruba na-agbazikwe ji ndị ndị obodo anyị ndị nke ọzọ na-ebido nwewa ji so ọ ga-adị mma ndị niile na-agụ akwụkwọ na mahadum ka ha mara na ha eso bụrụ ojirimara anyị aha gị na-ele anya ji anya ala ya majestis anyị bụbụla jie si na ọba anyị si n'ala anyị si ka anyị deere unu unu wu ndị na-edeziri anyị ala ala nke ejiri budo echie unu nwee ihe niile ma ndị bi n'ala ma ndị nọ n'ala unu nwecha so chie unu nwekwe unu ga-egwuru anyị ọnụ ka ịgọzie ni waa ya ndị akpọrọ ọnwụ echi n'echichi eze eji ga-emekwa omenala nke ị na-igosi na ndị ihe nọ na ji wakwa ji eti ndị nwe obodo eze ụzụ nke abụọ eze ụzụ kapital igwe eze ụzụ former pro chancellor Udmada Bodo University eze ụzụ the professional traditional ruler eze ụzụ onye na-egosi anyị ụzọ otu eji amụ akwụkwọ nke ana n'ala maka nọ n'elu ebutere gị ji gị na ndị igwe na ndị niile ndị ọzọ nọ n'ọkịka nke nsogbu nwa ọka ka gị mere anyị omenala dị n'ime kaka mahadum anyị ya majesty osimiri dị ukwuru ọka ọ dị mkpụkpụ na-eme ile otu anyị si wee mee ọjị enwekwa ike si etu a wee mee ji aga m ebido ka igwe nwe ala ebe esi gwupụta ji a m ga-awa ji suru na mmanụ lie igwe mmadụ na bụ ndị okwu n'ebe a ga-awa ji suru rie ewee nyezie igwe unizik onye bụ igwe unizik onye bụ onye isi na unizik ọkwa mmiri ọma mmiri ọma ga-awazi n'afọ unizik na onye nwe ebe anyị nọkịta ọwachaa eji dị na ndị si n'ala Igbo niile wee bịa ebe a Enugu Ebonyi, Abia, Imo na Opozorin steeti ha ga-abịakwa waa maka anyị bụ ofu <coughs> ana m asị o na ọ ga-adị n'ala Igbo mmanwụ o ana m ọka be anyị anyị awụghị ihe ndị ọcha na-akpọ prọfeshọnal farmers ihe anyị na-eme bụ ụzụ ka anyị na-akpụ ọ ụzọ anyị na-akpụ anyị na-akpụ ọgwụ eji akọ ji anyị na-akpụ mma eji asụcha ahịhịa wee kọọ ji anyị na-akpụ mbazụ eji egwupụta ji anyị na-akụ mkpakara eji agbọgbu anụ dị n'ime ọhịa were ya rie ji ibu na-eme tata ozugbo ife ala igbo dị iche iche riele ji agachakwa m ọtụtụ n'ime ha ji efu etu ha si wee ri ji mana ihe nna-elepụ anya ya bụ kedu ka ji si wee ru ọ bụrụ na ji elu ọfụma ị gbara ihe ewegharị aka etu esi akpụ ọgụ maka ịkpụ ọgụ ọgụ dị mma ọgbumi ya na e ọfụma ji wee luo ọfụma bụ na ọ bụrụ etu a etu si wee fụ ya ọgụ ndị unizik ji wee ji nkeba akpụrụ ya ọfụma ọfụma onweghị ha ga-atụkwasa n'ime so ebidogo m wee na-asị o ah, na nna achọ ịwa ji a ka ọ dịrị onye ọbụla bịara ebe a mma o ọjọ onye ọbụla bịara ebe a mma o na-awụ ya n'afa nna na nwa na mmụọ nsọ ilom na wapụta nke na oge eri Igwe Capital City, Eze Ozo the second, imegola anya mena, gosipụ energy a. wife ayɛ ɛdeɛ ni nwes na mɛhyɛ kuɛla wanya n'afa nke nna na nke nkwa na nke mmụọ nsọ ụlọ anyị na-ebe bụ ife nna anyị nna anyị iwadzi aborivo avu osi gbẹmọ adidido ndo yebido wawadzi robi anu ọkùnrin bẹẹ mẹlẹ gbẹmẹ dìbì hàn ìwà ayé ata àbùkà ní wájí unisi yẹ wo egosi na obere na anyị amụrụ na obere na anyị ga-adị ndị adịgbakọta bụrụ ugwu Wenesde ebe esi esi so akwa Igbo anyị wee na-eme mmemme Igbo taa iwe asị I will say, yeah, and I want arrow, arrow, so I am what we are. Arrow, so that come on. I ain't got it. It's all going to anyị ga-eri ya ite iwe akụ akụ na iwe enwe enwe anyị ga-eri ya ite obere ọkpa na nnukwu ọkpa anyị na-ayọ Chineke ka o nyere anyị aka ka anyị rie arọ ọzọ etu anyị si rie arọ ọzọ igwe igwe na. ndị bọs ga oji a ga-eburuzie gị jee na tebụl ebe vice chancellor nọ onye nwa nkwukwu n'ebe ebe anyị nọ ya bụ igwe unizik onye ọbụla ga-agbazi ji eje n'iru wee nọ n'iru wee waa ji ndị igwe ndị ala ekelele m unu maka otunu siri wara anyị ji anyị nọzi na mahadum Nnamdi Azikiwe ebe anyị na-eme ngosi ejirimara anyị Chineke kekere anyị anyị abụ okole gị maka ihe a kụrụra n'ala oko gị maka ụmụ akwụkwọ anyị ndị na-arụ arụ na ndị na-ekuzi ekuzi anyị kere ji agidori ese a ga-eri eri ndị enyi anyị ndị chaịna anyị na anyị na-eme enyi ndị dị ukwu nke gbasara ma asụsụ omenala ha omenala anyị and aka ọrụ maka ọdịndụ nke anyị anyị etinyela ji n'ala ya mere anyị uru otu anyị ka anyị ebe ebere na ụmụ akwụkwọ anyị niile bịara na mahadum anyị ihe ọbụla eji na-ebịa na aga ịbara hụrụ na mahadum a ha ndị niile na-arụ ọrụ otu otuajie kpuchi mịnara uru ọwụta anyị ka mgbe niile ha tinyere aka ga-eji ahụ uru ọ ga-adịrị anyị mma na ike ọ ga-adịrị anyị mma na afọ ọ ga-adịrị anyị mma na mbụọ jie anyị na-eri ga-awụ ihe ga-amịrị anyị ezigbo mkpụrụ na ndụ anyị na ahụ anyị ọ ga-egosi na ha ndị niile a ga-etinye aka dị mma n'ihu Chineke ọ ga-ezuru anyị na ọ ga-emere anyị otu ọma ana m agbajie na ahụ ụmụ akwụkwọ anyị na aha ndị ọrụ anyị na aha ndị enyi anyị na aha Chineke nke kere anyị na nna na nwa la mort sort. ko ejie eri be ko eri afuko mo mmanụ ka ọ dị ụfọdụ n'ọnụ igbo mmamari ya igbo rieri igbo zụọni enwere eze eji ọzọ bịara ebe a taa eze ka eze ka eze ka eze ka eze eji chinedu ụwa chi ọzọ na ọwụ nwunye m eze achọrọ m ikikere eze na-achị ọka achọrọ m ikikere eze nke mahadum na Nsukka University fada achọrọ m ikikere m ịkọ akụkọ gbasara ji nye m na ebe nkeji ise olileanya ihe m akọrọ na mgbe ndị Igbo were ji isi ha na-akụ akụ n'ọrụ ka ya na-eri eri nwoke na-akọ ọchị n'aka chi nwe ya na-akọ ede ebe na-akọ ndị ahụ maka ndị okwu mmadụ ọ maka ụmụaka nnepe nwaanyị na enye ji aka bụchacha ọrụ ji nwoke na-enyere ji aka gọọ ede nwaanyị etinye ede n'ime ọrụ ọchaji afọ ọgwụ ya na harvest now ọhịa ha ọ ga-aga na-eme eriri ji eji na-eme iri ji ọji wee se n'oge mma gboo ndị be anyị anaghị efe na-ahụ kristians ya na-eri ji a ga-aga ebe mbara gwọrọ ụmụ ma gaji kele chineke ma a na-ekele Chineke isi mana e nwere ihe dị iche iche a na-efe oge ahụ ma ha na-ekele faịnali Chineke ikere ụwa osepụrụ sepụrụ ụwa na Chineke kere anyị ikele maka ha ọnwa mere anyị na ha kụrụ n'ọrụ nkeji nọchiri anyị ya nke ọzọ ebe m si bịa bụ ise a na-eji iji mee echichi anyị nweghị eze nọwa ebe a ka na-akpọ ya akpọ eze eji ndị eze eji e nọchara anya gọọmenti enwere eze ọzọkwa a na-eji oge na-akpọ eze ọkọnkọ nke anyị si ọhafịa e ọha ọhafịa ụzọ nwanne abụọ na-achị obodo gị na nwanne ezughị okwu n'ime ọrụ ị ga ya na aka ndị eze eji ha anya ole eze eji kwuru ha ga-ewere foto oge gọọmenti nke a na-achịpụta kọsọmarị kọt elu eze eji kpere ọkwanye aga ndị kọsọmarị kọt na ihe iri ji n'oge ya eri ga-apụta na mbara a ga-eweta ji a ga-anwụ anwụ weta nke a ga-asụ asụ a ga-eji rie ofe weta nke a ga-enye ya amịrị ọkụ ka a na-akpa na mbizi ọkpọkọ ahụcha ji agba ya dabe ji tie egwu egwu dị iche iche ndị chi ebe ọbụla na-abịa ọkwara ka anyị eji maka iwe ọ ịchọrọ iwe eze akụ bụ ị ga ya afọ abụọ afọ atọ afọ anọ nweta dị iche iche were ike n'ọba nna m iri na ise nke isi ji igwe oge a chọrọ iri ji ị ga-agara ọrụ were dịka eze bụ eze ozugbo ị were mpazụ osisi ọmazi igwe wepụ isi ike a ị ga-eru ụra ka e ga-erute ji ọzọ a na-akpapụ ji a ga-eji akọ afọ ọzọ na were eze biko were ọrụ ga-eji rie ji and tupu gị erie ji ọhụụ ị ga-ewere ọkụ ọkpa ọkụkọ gbuo were kelee chineke na ụlọ unu ya ga-eri na mbara ihe anyị ụbọchị a ga-eri ji a agapebe anyị rie ya ọ na-eri ji ma ochie ịwụkwana ji eze eji ị ga-akọ ọjị nweta ọkara akara ọba ji ya nwere ebe a ga-eru iri ndị eze eji abịa lee ya anya mana ị kọrọ ji ji ga-enwe karabụ ji igwe ji aba ji ọcha ji ibibi ji ngụma ji ọpani ji awudu ji oku nke na-aba n'ime ala ji nwa agba rọnwụọ ji agbaga aga ọ na-eru n'elu ala ji ndị enwetara ma kọlọ ma test nkepụta ji ndị a niile dezedeze n'ime ọba gị ahụ na izu ezu abachie gị eze eji eji ga-eme ị ga anụ then change the initial. One of them like a proper dinner. I'm a wájú sí ọtú tẹsán ní àwájú. Ẹsẹ̀ ti ká. Ìyè kọ́wájì ń bá wálé gọ̀gọ̀ ń bá ń bá òde kọ́wájì ń bá wálé gọ̀gọ̀ ń bá wí wèlé kọ́wájì òǹbá wárí gọ̀dọ̀ wọ́n kọ́wájì ní màyìnlá mbá wárí gọ̀dọ̀ mbá mbárí jí ọ̀chá mbá wárí gọ̀dọ̀ wọ́n kọ́wájì ní màyìnlá mbá wárí gọ̀dọ̀ mbá mbárí èpè mbá wárí gọ̀dọ̀ wọ́n kọ́wájì ní màyìnlá mbá wárí gọ̀dọ̀ mbá some paper mbare gondo odi to wa ni mbare gondo abalutu mbare gondo mu to wa ni mai ya wo mbare gondo mbamba yabada mbare gondo mu to wa ni mai ya mbare gondo mbamba chiopa mbare gondo kọ́wá di ní láyé ọ̀húnbá wáyé gbọ́dọ̀ ń bá ń òye kọ́wá di wò òye kọ́wá di wáyé gbọ́dọ̀ ń bá ń bá. a na-ayọ ọnwụ Igbo biko anyị na-eri ji na Mbaise na 15 of August ọnwụ n'aka Bishọp J.B. Whelan fada fada enwere bishọp nọrọ n'Owerri na-akpọ JB Welland eh. ndị nwere ndị ji n'ihu mmụọ bishọp abịa kpọ anyị anyị jekwa ya kedu ka anyị ga-eme kacha anyị na-emerete ihu mmụọ ya anyị wepụtara 15 August na mba ya a na-eme assumption feast ka anyị reje ji ọtụ 15 August from that day dibisi eri ji official la ọ gawala ọ gawala round ala Igbo iri ji na-ebute ndị Igbo niile ndị enyi ha bụka ana m anya ụmụ Igbo na-ahapụ na ọ ha n'aka anyị were ya na-eri na-eme emume na-enweta amụta ihe niile enye aka na-eme echeta ha ga-eme imepe obodo a na-agọzi ji gọzie anyị ọ ga-adịrị anyị mmanwụ mere anyị ebere ụmụ Igbo na-agarị na-awụ otu ndewo n'iwu enye anyị na-ekwe ya ma gị kpara ji n'aka gị ị ga-ekwe eze ka ya ma na ị gwara gị gị eze ka nna eze ka nna ya ma ị gwara gị ji ya gazi eru biko si kụọ aka na ndị eze ji emegokwene nke fa otu omenala siri tere, na onye wara ji na aha ndị eze ji ọwụkwa onye nọ na mahadum nke dị elu AJD Professor Abakuru, Awu Professor of General Surgery, University of Ife, ugbo onye ma omenala kụọ ji ka ọ ya ọtọdị ya echenye eze ji gosiri go, no matter what akwụkwọ nomato titiri gbe mkpali elu omenala anyị omenala anyị ihe akọrọ n'ala dị mma bara anyị uru eze eji nke ọzọ dị na so wụ eze eji iwe ogbugbu onye nke wụ librarian Nwavorizu College of Education unu ahụ na ndị a niile wụ ndị nọ na ebe a na-eme nwe nkụzi ọmụmụ nke dị elu ọrụ ka ụmụaka anyị ndị Igbo anyị ka anyị were mara na ha ọbụla anyị mma dịrị anyị mma akwadone omenala anyị otu ọ dị mma anyị ji oghele a wee na-asị aka ji ọfọ ka na nri biko jee gbaa ya gburugburu ka ọ gbogota Okay. n'ihi m n'aba aka ji ọwọ mgbe niile eze ọbanri odenibo ka m ji awa ji na-awụ ya na ndụ na-awụ ya n'ego na-awụ ya n'ebe akpa pụrụ enwe enwe na onye ọbụla bịaghị iji taa ọ ga-erite ya ọma olu ezinụlọ ya adụ agụrụzi ya na ọ ga-adị na anyị mma n'abatịgọ ee ọgbọnyịrọra biko tupu onye ọgbọnyịrọra gbarụrị nne fada wo oje na mmụọ na oje na mmadụ ya ekpezi ekpele gọzie ọrụ gị ya fada biko ka anyị kwụrụ n'ọtọ onye ọ na-akwụrụ ọtọ maka emele gị nna na nwa na nsọ o Chineke nna onye ji ike niile onye kere ike niile nna onye pụrụ ime niile anyị ebinyela gị ụbọchị ya n'ụzọ pụrụ iche na-egosi gị ji nke ekwuru okwu gbasara ngosi ya nke awagoro n'ụzọ dị iche iche ka ị welu ike nkụtamanụ nke mmụọ nsọ wee gọziere anyị ji ya anyị na-ekene gị n'ụzọ pụrụ iche maka ọmarịcha owuwe ihe ubi anyị were na unizik n'ebe a wee na-ayọ gị n'ụzọ pụrụ iche ji bụ nnukwute ife n'ala Igbo a na-akọwa na onye ahụnyere ji o wee sị si ji ka ahụnye ihe ọzọ wee na-ajụ ọ bụ gịnị ọzọ ka ọ ga-ahụnye gị aka ji o ji bụrụ na bụ ụlọ kọchaa ji wee rụọ ji ya na ezinụlọ ya erie igbo na-asị na oke okporo na-akọ ji na-arụ ji ya na onye ga-eri ji bụ ezinụlọ n'onwe ya bụ dịka mmiri ọma onye anyị ya na ezi isi eri ji taata ayọghụ chineke nna ka ebele ebere n'ụzọ dị iche iche anyị ayọrọ gị maka ngozi ji a na ngozi mahadum a n'ụzọ dị iche iche ka ọ dị ire n'afọ jizọs kraịst onye nwe anyị ayọghụ o chineke nna ndị igbo si na di na nwunye rijuo ji afọ n'ụwa ọgụ ndị bụ ọnụ agaba mma anyị ayọghụ udo ya ọganihu ya ogologo ndụ a sị na ọnwụ egbughị ji eji chụọ aja ọ ga-ebuliri ome ọ bụ iwu ka ọ bụ ayị ogologo ndụ mmụọ nke ndụ iji mede mmụọ nke ọnwụ mmụọ nke ọganihu n'ụzọ dị iche iche a na-ekwu ọnwa na-ekwu ibe ka a na-arụ ọrụ gbasara akwụkwọ site na arụgwazi ọrụ gbasara ji na ọrụ ugbo dịka esi wee kọọ ọgwụrụ anyị n'ụzọ pụrụ iche ejisi na onye ka udo gị nyemekwazi ife ọzọ ọ ga-abụ ọsọ chụọ ka o nwee ike ghara ịgbaba na agba ji anyịkwasị ngo chineke nna onye ike niile ọ bụ gị nwa na ọ dị ka isi ji isi ji bụ agwagana ji ọdụ ji platụbọ ahụ ndị mmụọ o yi abụ gbanụgbanụ gwu ji eji ọmalụtụ gwara na mgbe gịnị bụla ọdụ ya a sị na osi na-achọ ndụ na-ekwu n'okwu mmụọ ayọgo chineke na onye ji ike niile anyị na-agba owe dịka isi mmụọ ndị Igbo ịbụ Chukwu onweghị ihe ọzọ karịa n'ala Igbo ewe na-arịọ ka iwere ọfọ iji bụrụ Chukwu gọzie anyị ụbọchị a gọzie mahadum a gọzie mmadụ niile ekenna bụ onye dị ike niile ọ bụ gị nwa ji ịkwuru si na tupu ịdị ozi chi ọzọ dịrị oge dịchara chi ọzọ agakwazi adị ọzọ anyị ọrụ chi ndị Igbo chi mmadụ na ihe nwere ike anyị amara gị ezuru anyị oke ọmarịcha amara gị ezuru anyị oke n'ụzọ dị iche anyị si wee yọọ ya ka anyị na-eri ji ya anyị rite ọtụtụ ife bụ uru na-esi na ji a na-eji ji were achụ àjà n'ala Igbo ejikwazi ji e eme mgbanafịa ejikwazi ji echi echichi ejikwazi ji wee na-agwọ ọnya dị iche iche ọgụ Chineke na gbasara ọnya niile ji na-agwọ n'ụdị dị iche iche ịba adụ ọ na-agwọ ọya shuga ọtụtụ ji dị iche na-agwọ ọya dị iche iche anyị na-eri ji ya na tinye ike gị n'ime ji ya oge anyị na-eri ya ka ọ dị anyị mma n'ahụ n'afọ Jizọs Kraịst onye nwe anyị ya ka Chineke jikere gọzie ji ya gọzie ndị ga-eri ya n'ebe o si wepụta nna na nwa na mmụọ nsọ udo dịla ụnụ anyị na-eche na ndị ga-abịa KNVC bụ ụdị ndị Faculty by fakọlti dịbe a na-akpọ homage maka na-akwado kịta ee ka a na-akwado the chairman of education igwe ogene ọkpụnọ ọ ga-enye anyị a few remarks ka o wee dịka a na-eme biko situo m igwe igwe Igbo mmanụ Igbo mmanụ igwe mmụọ mmanụ Igbo nwa mmanụ ebe anyị na-eme bụ nwa ji na nri ji taa nke unity akụkọ ji bụ akụkọ mgbe o teke dịpụta mgbe mmadụ pụta, mana ji na-efuru ihe ndị oyibo na-akpọ tropical region ya bụ apata oyi na okpomọkụ oyi ama atụrụ ime okpomọkụ ama atụrụ ime ya na ji ire na-efu na iri anyị ahụ ọ bụrụkwa so ji nke anyị na-eri ka a na-akpọ ji ji nwere ụdị Nari, Nari, Nari, 200. Ema na potato chochonaji. Na potato nke a na-akpọ ji nwannu, na nke akpọrọ ji nwannu. Na ndị ọzọ niile, edebụkwa m ji, ji oko bụ ji. Ya na ji karịrị akarị, mana nke anyị na-ekwu maka ya bụ nke anyị na ihe a na-akụ ya kwa arọ na-egbu ya kwa arọ na-emekwu ya kwa arọ ibe a ga-eme na etu a bụ na maka ọnụnụ anụ bụ ejiji jupụta n'ala Igbo nke a na-enwe ndọrọ ndọrọ na ya ụfọdụ si na ukwu ụfọdụ asị na ọnụ onye aka amara ebe o si nọ anyị na-eri Eh, ibe eji emeri ji na-eri ka nwa ụlọ asịrị na nri n'ebe enyi mmadụ ka anyị ji wepụta n'ebe enyi mmadụ ka anyị pụta tọọrọ adịghị ka resurrection ya bụ mbilite n'ọnwụ ka onye enyi bilitere anyị wee weziere ji na-eri ka nwa ji na-elekwa ile ọ bụrụ na ime ibe na dụrụ mma abụrọzi ime abutekwe gị ọgba ọsọ gbarịrị ọsọ ya na-akọ akọ dị iche nke a na-eri eri dị iche ibe e ji emeli ihe n'ọgwụgwụ ka o wee pụta ala ọzọ ndị obere ka a ga akọ o nwere ndị a na-awa awa a na-akpọji anyị ụbọchị anya ele itie na nwee ndị a na-akọ na mgboko dáhùn ẹ̀rọ yìí wọ ọbẹ̀rẹ̀ ọ̀rọ̀ ndị nnekwu ka a na-eri eri na-esi ndị mmadụ ha na-eri ya so na ji ihe oyibo ọnya eze akụkụ eze ibe oriri bụ na ị ga-eri ya ọbụla ị nwere ike rie na nkịtị ị nwere ike were mmanụ rie ya ị nwere ike weta ya na ụtazị wee rie ya eri ji na-eri eri ọ naghị eri nri ndu ọzọ n'ahụ nri ndu ọzọ a na-eri nri iche na nke bụ ọsọ gị rụchaa gị iwu anọ na-eri ya o wee bụrụ eze mgbe gboo ndị ndị nna anyị bara anọkọta nwaanyị wee wee kọta jiri nne kpado jiri nne o soro ihe ọ ji ọkọta nwaanyị onye ka ọ jiri nne ga-eji ama ọkara na gboo onye ahụ akọta gị, o mee emume a na-akpọ iri ọ na o kere mba n'eri mba 100 o mee iri na ọ bụrụ na oke mba 200 so ewere na-ama onye bụ ọka ọnụ ọtụtụ nwaanyị were ike iri nwere azụ na-eme emume n'ọchị ọzọ ọ na ji iwu ọ ga-eme ka o si ga-enweta ya bụ ihe niile ya na ji bụ ome igwe niile ebe a ka dị ebe a ka ya na-eme niile a na-eme mgbe gboo onye omenala na-atọ ji mgbe gboo a na-ezi ezi arụmụrụ ụfọdụ na-azabi ji ọ bụ onye na-akọta ji bụ ji mmadụ ọ ga-abụji n'okete o nwere nke a na-akpọ ụra onye a ga-ewere iji wee kemgbe mgburugburu niile ọ na-akarịcha 1000 wee gbanwe ewesị na ochite o mere ụra ogodo anyị gbuo ndị mmadụ rie ji ịba n'ọbịa onye ji sọrọ ịdọlụ rie onye sọrọ ịdọlụ rie o nwere ọgụgụ ya na ji bụ eze igbo oriri onye ọbụla gba mbọ ka ọ na-arụ ọrụ ugbo na-akụ ya ji ka anyị ghara ịnya ọ na-azụ ụmụ ogbe ọ na-azụ ndị ọgaranya ọ na-eme ife karịrị ibe anyị onye ọbụla kọwa ọrụ ugbo kọwa ji daalụ n'ụlọ biko titụ onye ikwe titụ onye okenye ahụ ize igwe ehm, dịka ebe anyị nọ kịta ejepụtakwa n'aka n'ibe a na-eme ee iri ji n'ibe a na-akpọ usoro nke a na-akpọ program ee anyị ahụgokwa n'ihe niile and e, Chinaba anọchi ndị egwu niile chọrọ ime mmemme ba o nwere ndị egwu si na ha bụ dubonch badịkwa nkwadobe ndị igorodo ọba Nsụka otewoba kụwara anyị ee ndị ọzọ ga-emetụkwu nke ha bifo ha wee mekwa ọzọ biko ndị na-eke nri unu na-egharị aba anya na afụ na o nwere ndị ji imi eri kemgbe anyị na-eke shọ ma ọ bụrụ ndị sụrụ oyibo na ji ruru na dia said ya dịkwara mbọ bụ na ji awụwụ ya emelụ mmanụ ruru na mgbogo ebe a ma ibe ọbụla na na-eri erisi ebe ahụ apụta ya bịara na mgbogo ebe a anaghị agha isi mkpụrụ aka agba ụfịọ biko enekwu onye anya na ndị na-eti egwu marịchasị ihu ka ọkụkọ mmiri mara ọbịa ụmụ maka mmiri mara si mmekwuo ama nne oyiri ka ha bịa mmanụ n'ọnụ agagịghị iku nwa ee biko ndị na-eke ibe ụnụ anya na ahụ na ibe a na-ekekatara à, ofu akụ ofu akụ si na-enwe anya ọfụma ka eke ibe ọfụma ee si na-elotekwa na ibe a anyị mere taa anyị na-eme bụ ngalaba a na-akpọ Igbo Village and Center for African Civilization ọha wahaziri ibe a mana ọ bụrụ na mmiri ọma enye ọba nkwado onye bụ na-adịcha onye a mmiri ọma ị na-eme mma ee ndị gị na na-alụ na-eme mma ndị anyị kpọrọ akpọ na-eme mma ndị bịara abịa na-eme mma mụnwa mmiri na-amapụ ana m anwa ọgwa nna ele ndị na-eri ji ana m enye asọ mmiri na-eleba ana m enye asọ mmiri dị ka nna ya eme ụwa ụfada gbogbo èyí. egwu gogomia na fakọlti by fakọlti ya na mpọ na mpọ eyi abịaba kene bc pe ibe a na-akpọ gọọmenti ya abịaba orie enu dịka onye na never have the faculty of arts. Mama have you magic way. Oh, never funny, never funny. Hey, yeah, Melan way. Ìwé eré lánàá jí o, àdúgbò kẹ́mu mọ̀rọ̀ jẹ̀bi jẹ́. Àdúgbò tó tó tó àti nàìjíríà, àjẹnú ìwọ ní sí. ezelụnụ maka na ife menụ mmanụ ọbụnụ ya ka anyị na-ekwunu ọrụ ebele ije n'ọnụ e, elemụnụ e, e, mmiri ọmụwa niile onye isi mahadum anyị anyị si ga-ekele dịrị gị nwanne m ọrụ ebele ije n'ino yo Duka dubu mo ku wanda Ire ke lunwe Odinada Akiri ke lunwe Oh zuzu Ezuzu aka o Igwe gore Egi o Nnọrọ nnọrọ nnọrọ Nnọrọ gosi ka asị ka anyị wetara gị ya na ịgọzi anyị ndị mahadum anyị kele ndị ọrụ anyị na nnewi ụtọkọcha omesi kele ụ na-ahụ nna dịka ibi na onye gwara ji na-anaghị onye eze eji dị na omewu esọjọ ndị dị ahụ ya ọ na-eso na-abịa as a student examiner from the University of Ife mechasị ikpe ka ọ ji bụrụ eze echi gosiri dị na ndị niile ma ndị nọ na mesi ma ndị nọ na lọ ma ndị nọ na everywhere na akọchi mụwa na-akpa m na ndị fakọlti of mesin nke anyị na Nnewi campus na-emekwa ihe a ndị Igbo vileji si anyị mee na-akwado omenala Igbo anyị na-achọ Igbo mma ọ ga-adụrụ unu mma ọ ga-adụrụ nwa anyị a na-azụpụta ka ha bụrụ dọktọs mma ọ ga-adụrụ unu na mma na ndị na-arụ ọrụ ọ ga-adụrụ ụmụ ụmụ ụmụ unu unu ga-aga ụmụnụzụ azụrụ unu n'aka ihe a na-arịọ n'aka chineke ọ ga-enyezu anya otu anyị ka a na-arịọ na taa a na-eri ji otu anyị ji tinye na ya pụta wepụtara ihe ọma ihe ọma ga-akụ unu nkọ n'ụlọ unu niile ọ ga-adị unu mmadụ eke ọ̀gá dúdú mọ́nà gbọ́ ọ̀gá dúdú mọ́nà oyè ọ̀gá dúdú mọ́nà fọ́ òjò lè lórí. Because it's only a million man. All the battles of Mexico, they are àbá àbábàlọ̀ wọn ni abẹ́bí afọ́jú sí ìkéta. ẹsẹ̀ ọba akadì ọfọ ama asa soso Thank you.

naijiria eji na na-ebunye gị gị na oriakụbe maka onye na-eme dị mma ezigbo nwa ya kwara n'azụ ọ ya dị ụlọ mma na iji na-agba gị n'ife okwukwe gị mana isi na omenala igbo eji mmanụ igbo discipline akájọba ẹ̀sọ́ ọba ẹ̀sọ́ ọba ẹ̀sọ́ ọba ó ti ń tìrì wípò n'anya ìwé nílẹ̀ òkọ́ kí n'anya ó ti ń jà sínú ọdún láyé mọ́nà máa dùn máa dùn ní nílé ìtẹ̀lẹ́ I help him out and make a I don't know. Pagarinho, olha o Brasil, né? Eu demoro mais um. Eu ganhei, né? A Galibo. Eu ganhei, né? A Galibo. We end up taking black money. I never believe. Se Chineke consegue. Você, que é o Brauma, e não botará. Mas a Dinamra, o Brasil, ọdị mma ndị Igbo ọdị mma obodo anyị ndị niile bụ ndị na-eso gị ndị na-akwado gị ndị na-edu gị ndị na-akwado ogote ọma ana m asị Chineke nye hi nke mmụọ ha ga-eji n'ọrụ oche ọma na-eme ụdị Igbo dịka isi kwuo mahadum anyị bụ mahadum eji amadụ ebe bụ ebe igbo niile ana m agwa ndị mmadụ na ọgwụ igbo senta bụ episenta igbo nation onye iji igbo onye ọ ga-ejodo ire na ndị ọzọ na-amụ ihe ndị dị iche iche Mọ̀máàdù tí ó sọ, Ájọ Kùmọ́dù, Mọ̀máàdù Máàdù, ó bẹ̀ sí ìwé mọ́, ilé aláìní ẹ̀dílẹ̀ mọ́, ó wà nílé mọ́, ilé ìgbìmọ̀ ṣe yìí, kó wá ní, kó wá ní, ebi ìdí kejì lè ga ní. Ọ̀gá mọ̀tá ọ̀gá ti. Yẹ́n mi, yẹ́n mi, yẹ́n mi, yẹ́n mi. Thank you. from your grandfather Nwamu. You see, like you, he was so tall and handsome. My son, welcome, oh. Daddy, Mama, how have you been? I've missed you so much. How are you doing? And how is your leg? Mama is fine. That's the way she's smiling. She is okay. Mama is looking fine. But you're looking okay. is fine. It's just my leg o oh. on my waist. Mana akarịkakwa m here, o. Go inside and keep your back. Go. Oh. Okay, I am pounding cocoyam. I want to cook onugbu soup. Ah, Mama, onugbu soup. I can't wait to eat this onugbu soup. I've missed it so much. My son, if only my will just be having my grandchildren once again. We are here now. Mama, hey, I'm not interested in this soup you are cooking over. Yeah, yeah. Just this here. Don't know get oil. Your fire is great. That your respect, they are not eating. My daughter. You guys. But you have to wait oh. The New Year festival is just next week. After the eagle eats the New Year, we can have all the yams in my bag. Oh, oh wow. Mama, this yam now, I can't wait now. Mama, why? Mama, how does one eat yam? I've missed it so much. My children, calm down, calm down. Oh, green gold. Bring that seat. Oh, Adanaya, help me and sit down. Oh, know why I think you would die. No worry. Sound down. you know the, down. My children. Let's say goodbye, Papa. Let me tell you a story. Don't worry, Adana. Listen to my story first. Lord at Amalabo village. That okenye adịghị anọ n'ụlọ ewu anwụọ n'ọgbịrị anyway, a lot of things have been going on in this community. A lot of bad things. Niche, Honorable Nebu. Ezra, look at him. Keep quiet there. Keep quiet. Yes. You are just ranting and making noise. All of us are hungry in this community. We know you are a strong man. You have food in your house. Bring that food. Let us eat because people are dying in this community. What are you saying? EJ! Be quiet here! EJ! If you are hungry, follow me after this meeting. I'll feed you, but don't talk nonsense in this meeting. Iṣẹ́ Adashi. Do you? Iṣẹ́ Adashi. Eh? Why both of you are backing like market women? When we have issue on the ground to settle, oh, yeah. our goal, goals are You Igwe. My old elders these strange happenings in our town. Igwe! Igwe! Hey! Igwe! Hey, young man, what is it? Igwe, I don't know what is happening. Hey! I don't know what is happening in our land. Igwe! Igwe! Careful! The farm that me and my family members uh-huh. planted under the sun. Uh-huh. We went to harvest our uh-huh. head. Uh-huh. Our head is not even looking at the What is it now? Ah! Igwe! Our head is not looking eatable at all. Hey. They don't even do anything eatable. Hey! Oh, Hello, Eme. Okonta. Oh, hey! I've heard you. You rest assured that I and my cabinet members are working assiduously to see to the end of the calamity in our town. Yes, Igwe. Go. You can go, young man. I will go. I will hold you by your wet. Young man, go now. Igwe says you go. Uh -uh. Even you can see it yourself. People farm are not bringing good crops. Something is wrong with our community. Hunger everywhere. You go do something. Igwe! Igwe! I'm just getting one from the market. No! I need the house and I my husband. Ibe, has uh, the chief priest any answer from the gods yet? We don't know. Ikwe, you can see this yourself. People are complaining. Do something Igwe before I will run mad in this. See, these Mm, eh, say my own now. Oh God, you stop raising your voice in this meeting. Oh, I already have a lot to read. I'm sorry, I'm sorry. I'm sorry. Oh God. Eh. Eyes of the gods. Mm. That is it. You're welcome. You're welcome. Igwe. I bring you greetings from the gods. No. What is it? Tell us. I said, I want that one time to be like this. This one got it. Igwe, our land has been soiled so badly. The land is contaminated. Yes, There must be a way out out of this calamity in our town. Igwe! The Lord has spoken. The former in the land can never stop unless the royal blood is spilled. Eyes of the gods! Is there no other way out? Igwe <laughs> Warago! fọ́tùnù. Máàdù máa ní. Wọ́n padùdé lẹ́kàlákà náà ọmọ fún ojú afọ. Wọ́n padùdé lẹ́kàlákà náà ọmọ fún ojú afọ. Igwe. If I talk, you will say I talk. If I move, you say move. You see this our chief priest. I know he has behind this your throne. How can he say he needs a royal blood to cleanse this land? For what? If we kill you, that will be Igwe. Igwe, get out of the bag, Ganya. Keep quiet here. What do you know? You are pointing accusing fingers to the eyes of the gods. Which gods? Which eyes? You are alone. Sit ah, down there. What do you know? I am Say you have not. Elders of Amanato. Igwe. The calamity in our land has taken another dimension. And here you are people I regard as my wise men. You are here exchanging words like the market women. Enough of this. I hereby adjourn this meeting. Go. Igwe, Igwe, do something before you see. People will keep coming to this palace and give more complaints. Me, I'm going to my wife. In fact, I don't know if there's food at all because everywhere is so dry. You go do something no? Oh, I will stay my mind. Look at them. Don't know anything. Let us go. Let this idiot here. Let's go. You go do something. Royal blood. Thank <laughs> you. Moving. In came my love, my king. What troubles you, my love? Not to speak to your wife. Woman! I want to be left alone! My husband, I'm your wife. What troubles you? Is it the chief priest? Out at once! Sorry, my na my son. My son. Nam. Where are you coming from? Hmm. Nam, it's all, uh, the my friend do. Can you imagine? He fell down from the pantry. I've not heard of that before. Thank you. But, but Igwe, so your face is like this. Oh, everything is alright. My son, everything is fine. There comes a time in a man's life where he will look back from where he's coming from. And he will only Observe the greatness he has achieved in life. My son, Agutiaba dynasty is not for bravery. My great-grandfather Agutiaba the first was a courageous man. A man that single-handedly pulled down 40 men from the north my own Father Agujaba II. He was also a warrior and a great one at that. He fought both man and spirit to secure the territorial integrity of Amanata. Myself, the III. I have fought numerous wars and I've never been defeated. Oh yeah, oh yeah. And that is why I am looking forward to you, my son, Ikenna, to tow the path of bravery and braveness, to make sure that Akutiaba dynasty is kept. My son, can you put your life for your people? Ha! I can wrestle with the lion because of the life of our people. Anything for our people, my, uh, uh, my father. There is nothing I cannot do for my people. I'm happy to hear that, my son. The famine in the land of Amanata requires sacrifice. Sacrifice? Thank the gods then. At least they've, they've spoken. Now, what do they want? Is it cow? Is it gold? Anything. Let them name it. My son. Namo. The ways of the gods are always different from that of the mere mortals. Human sacrifice. Human sacrifice is needed for cleansing. Human sacrifice? Mm. My son, go to your hut and meditate on our discussion tonight. May the gods be with you. Igwe. Yes, yes. Thank you. nwere obi n'obodo n'obodo amanata obodo I think it is time. Hey, Wilson is in the palace. Let us go. Hey! I step forward. Hmm. did that so that Alamanato will be good and their farm produce will also be good. That was exactly what happened my daughter. And what happened after, Mama? my goodness. I don't like politics. This early morning this. Eh? This kind of market I'm going to, I'm not happy about it. Hey! Akuma, I've seen you this morning. My I'm going to the market though. I don't have any other thing. If not, I know it kills me so much to go to the market, but my husband, he sees I'm still in the house. He not kill me our Who would have thought that the land of Abmanes can be this fresh and green? Just look at my vegetables. Just look at them. Very clean and very fresh. I'm sure that by then must have gone to the market to sell it. Not mention. I don't want about this. Let me about the one at home. My cup. Are you serious? should not meet at his palace to celebrate what the gods have given us as a fruitful farm harvest. onye lụrụ ka ọ when the famine was going on i could hardly eat a day but now i eat ten times in a day <laughs> we thank our gods in fact today we will celebrate hmm? it's not easy <laughs> look look at your cheek look at your cheek <laughs> we thank the gods uh, hey. spirit of his island. There is enough to eat, to drink. In fact, all oh my goods. Kamkwagi, you must be you Ichi money. come to where Kocha Ife. Eh, eh, eh. I want to. And the vegetable I planted behind my, my, my house was just very green. Very green. Ewu na ndị iri. That is more. That is more very green. I'm telling you. These are not better for us. These are, these are very better. Hey! These are better. Yes. My God, very big. Giving back to twins. Triplet, doublet, doublet, sixplet. Hey! I'm telling you. These are better. Hey!

people of Amanato, I greet you. Ire! I welcome you all to today's ceremony, mm. where we will thank the gods Chukwuoki Kabiama for a successful planting season. Mm. Mm. We also thank Ajani mm. who made it possible for us mm. to have a bountiful harvest. I'm telling you, more than bountiful. people of Amanat, we will not remember, we will not remember to forget. Ikenna, my son. Hmm. Ikenna. Who paid the supreme price hmm. to cleanse our land? Hmm. May the gods forever keep him. Peace! class. This is different from the other food we used to have in the past. It looks more like uh, Ede. Look at it, look at it. Why are am seeing it? This one can't be a dog. This one is not, and it's a new problem. And it is a very big. Very big. And strong. Very strong. People of Amanato, I greet you once more. was bestowed on me as the Agutia by the third of Amanati. And looking towards this food, which is it a new food that the God has blessed us with. I am going to call it G. Maka na ọ ga na-eji taa afọ mgbe ọ ga na-eji na agụọ eji tọpịam and then oh no the sizes of this new food are not the same i'm telling you i'm telling you i think uh, this one is bigger than the other one this one is looking coming off they don't they are not Let's begin. This one is looking. Who is the owner of that that one? That's what Okonta. Okonta, so you are the owner of this piggy, very piggy food. I called you. Yes. Okonta, step forward. Come here, come here. Okonta, step forward. here. Okonta, Unata, Unata. Lay down now. Never heard of them, no. Yeah. Igbo Igbo ekene m unu obodo Amanatọ ekene m unu looking towards this food that the God has blessed us with and seeing that Okonta's G is the biggest among all the G here present. I hereby bestow and crown Okonta as the SAG of Amana Kingdom. That's funny now, when you came down here, you mean. Square, you don't well. Nobody chase give Nobody chase give Oh, yeah. Yeah. Hey, Ichie Okocha. Ichie Okocha. Eze Eji. Eze Eji. Eze Eji. Eze Eji na mma. One over mama to. One over mama to. Eze Eji one. Smile, smile, smile. In fact, this boy is a good boy. My elders. Yeah. I think we should all roast this particular food to make merry and celebrate for what the gods of our land has done for us. ẹ eh, kẹ́nu igwe igwe I'm missing something. Since the gods has blessed us with this new produce called a G, eh, you understand? Being the igwe of our land, I'm an out. Hmm? You all will agree with me. that the Igbo should be the first to eat from it. Oh, yeah. Then after that, we all can eat. Yeah. Am I speaking your mind? If we eat first, we eat second and third. uh, uh-huh. uh-huh. Get me the yam. bring it, man, bring it, man. Nessa sede. Evade. Cadê o gesto? Cadê o gesto? I was Ai, was I was That's it. Uh-huh. o but I'm é no you. Eat well. It goes as with our uh, with you. Never men are copa no Demais, Oui. As the custodian and custodian of the customs of Amanata, I hereby decree that every turn of the year, people of Amanata will gather to thank the gods of our land, and it shall be called Emume Iriji. Hey! Oh, yes, continue to be from generation to generation ceremony continue. My children. Mama, the New Yam festival is just next week Wednesday. Oh. Mama, after the royal family was done eating the yam, you cannot eat all the yams in my bag. Oh, Ibo. Mama, help me, oh. Mm.